AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Igbo ọma onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị ka onye nwe m nọnyere gị ka onye nwe m duzie gị ụzọ anyị abịala n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ lee anya onye mụ na ya na-ezukọ nwanne anyị nwaanyị a anyị na-eleba anya n'ime ndụ ya onye a chere na ọ dịghị onye pụrụ ịtụrụ ya ụka onye a chere na ya onwe ya ga-abụ onye isi n'ezinụlọ nke nwoke nwe ya ka dị ndụ ma mgbe aka ike nke Jehova metụrụ ya n'ahụ lee anya na ọ dị mgbe o ruru Chineke gụọrọ ya ihe ole na ole bụ ihe ndị na-eko achịcha n'ezinụlọ ahụ nke o kwesịrị inyefe n'aka dị ya ka di ya bụrụ onye ga na-elekọta na-ahazi ihe ndị a gee ntị ị ga-echeta na ọ dị mgbe Chineke gwara m sị na o mechabeghị ihe ọ chọrọ ime na ndụ m ma m nọ na njikere n'ihi ihe ndị a echeghị m n'ezie echeghị m n'ihi na amara nke Chineke nyere m aka ka m bụrụ onye kwere ige ntị n'okwu ya ka m bụrụ onye na-atara ozizi nke Chineke n'ezie ihe Chineke mere n'ime m abụghị ihe a na-akọ otu a n'ihi na ọ kpachapụrụ anya iweta m n'ọnọdụ ahụ nke ga-eme ka m bụrụ onye ga-ebi ndụ dị ka ọchịchọ nke ya onwe ya si wee dị ọ bụ n'oge dị ka nke a ka m matara ihe akwụkwọ Job isi iri na atọ amaokwu nke iri na ise na-ekwu okwu ya nke si lee ọ ga-egbu m m echere otu ọ dị ụzọ m niile ka m ga-arụ ụka n'iru ya lee ọ ga-egbu m m echere ihe nke a pụtara bụ na ihe ọ bụla Chineke chọrọ ime na ndụ m na ọ ga-eme ya apụghị m ịsị ee e, ma pụrụ m ịgba isi akwara ma aga m eme ya ka nke a na-aga n'ime obi m ma anụ olu nke si ị ga-abụ onye ga-enyefe ihe ndị a n'aka di gị nke mbụ bụ nkụta nke ezinụlọ Chineke mere ka anyị laghachi n'ụlọ ọgwụ ọzọ nọọ otu ọnwa na izu atọ ime ka m bụrụ onye wedara onwe m n'ala izi m ihe ka m bụrụ onye ga-akwanyere di m ugwu na mpaghara nke nkụta nke ezinụlọ ebe m maara na apụghị m ịgbanarị iru Chineke ebe ọ bụla m gara ọ na ebe ahụ nke a mee ma bụrụ onye wedara onwe m n'ala ma ihe wetara egwu n'ime m karịa bụ ngwa ngwa m dinachara n'ala n'ụlọ ọgwụ mgbe ọ bụla m chetara ọnọdụ m na mgbe ahụ nke a na-eme n'ezie ka anya doo m mana echiche nke m amụrụ m nke a ngwa ngwa ma ọ bụrụ na abịa n'akụkụ ndị ọzọ ihe ndị Chineke kpọrọ aha bụ ihe ndị m kwesịrị inyefe n'aka di m n'ihi na nke a were naanị izu asaa ma ndị ọzọ were ọtụtụ oge tutu m wee bụrụ onye nwere ọmụmụ na ha n'ihi na tutu mgbe a a na-ekwu okwu ya ọ bụ m onwe m bụ onye nlekọta nke nkụta nke ezinụlọ dị n'aka ọ bụ m onwe m ga-atụ ụka otu esi emefu ego otu a ga-esi webata ego n'ụlọ ahụ n'ezie ọ bụ m onwe m ka ọ dị n'aka n'agbanyeghị nke a obi m bịa jupụta na ọ bụ m onwe m bụ onye na-ejide ihe ọbụla nke a kpọrọ ego n'ezinụlọ ahụ mgbe ọbụla di m kwuru okwu m agbọka ya ahụ mgbọka ya ahụ ọ bụkwa na onye na-agaghị enye efe n'ụzọ m obi na-atọ m ụtọ n'ihi na o nweghị ọnụ ileba anya n'ihe nke na-eme n'ezinụlọ ahụ Chineke gbaghara m ebe m maara na di m anaghị ekwukwanụ ọ bụ na iguzo n'ihu m ikwu ihe ọ bụla ya gbachi nkịtị ebe ọ bụkwanụ na ọ chọrọ ka udo chi ya na ezinụlọ anyị m nwekwara nwatakịrị ego nke m ga-enye ya ka o were leba anya n'ihe ndị ọ chọrọ ịzụrụ ya nakwara mbịa mezie ya ozi ị na-apụghị izi ọbụna nwa anyị kpọtara akpọta dowe n'ụlọ ka ị mara na ọnọdụ ahụ dị nga ọ garuru nke a na-ekwesịghị ịka akọ ma aghaghị m ime ka ọ pụta ìhè n'ezie enwe m onwe m n'oge ahụ ọ dịghị ihe ọ bụla na-ekwuwe n'ụlọ ahụ ya etinye ọnụ ọ bụ m onwe m na-atụ na-ahazi ihe niile na-emeghị dịka ọ mara ihe ụfọdụ gị onye na-anụ okwu m n'ụbọchị taa ana m ekele Chineke na ọ dịghị ihe ọjọọ ọ bụla nke wepụtara isi ya n'ụlọ ahụ mgbe ahụ Chineke na-anaghị eme ka ọ bịa na njedebe mgbe na-adịghị anya nwoke a ga-abụ onye ọ bụ ya baa n'ime ụlọ ya ebe akwa bee akwa anya acha ya mkpara mkpara anya acha ọbara ọbara na-arịọ Chineke biko onye nwe m nyekwaranụ nwunye m aka ka ọ bụrụ onye ga-ewedo onwe ya n'ala ka anyị wee biri n'udo ebe di m na-enweghị ike ịrọzi m olu ma ọ bụ ịhazi ụzọ m ma ọ bụ ịtụrụ m ihe m ga-eme ya gbakwuru Chineke ka Chineke nwee ike mee ihe ahụ ọ na-apụghị ime ana m eme ka ị mata sị na mgbe otu ọnwa na izu atọ gasịrị n'ụlọ ọgwụ Chineke mere ka m bụrụ onye si n'ụlọ ọgwụ pụta kama ọ dị ọnọdụ nke o ji mee nke a o mere ka m mara sị n'ezie na ihe ọ bụla bụ nkụta nke ezinụlọ a ma ụgwọ ọnwa m mgbe ọ bụla ọnwa gwụrụ na ihe ndị a bụ ihe m ga-enyefe di m n'aka ebe ọ bụ na Chineke dotela m n'ọnọdụ dị otu a nke a mee ka m ghara ịbụ onye tụgharịkwara okwu ya ọzọ nke ka nke ncheta ihe m gabigara n'ụlọ ọgwụ nke a na-eme ka m bụrụ onye ga na-ahazi ihe ọbụla nke m na-eme m wee kpebie sị na aga m abụ onye ga-erube isi onye mụ na ya tụgharịrị uche n'ụbọchị taa mgbe ọbụla ị na-eche na ihe ọbụla na-eme n'ezinụlọ gị na Chineke amaghị ya biko na ntụgharị uche nke izu a chọọ iru Chineke n'ọnọdụ bụla, nke ahụ na-ekweghị gị omume gbakwuru Chineke ị were ikike nke aka gị na-eleba anya n'ihe na-eme n'ezinụlọ gị ị pụghị igbo ya o mgbe ị na-atụgharị okwu ndị a n'obi gị ana m asị ka Jehova duzie gị ụzọ mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrọ anyị ekwentị na 070 63637224 070 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa n'ekpere onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwọ nsọ Chineke Otu aka kelee ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa abụ nke na-ewuli mmụọ anyị ka Chineke gọzie unu ka mara ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ọma ndị na-ege ntị n'ụbọchị taa ka mara onye nwe anyị bara na ụba ka ngọzi jehova duru n'ụbọchị niile ama m ka ọ masị na jehova agọzila gị ihe omere n'ụbọchị taa ma m ekele gị n'ihi mmasị gị isoro anyị mụọ ihe ọmụ nke akwụkwọ nsọ n'ụbọchị taa ka ị na-eme otu a ana m arịọ ka mmụọ nsọ chineke duzie gị duzie anyị onwe anyị mmụta anyị n'ụbọchị taa ga-abụ ngọzi anya niile n'otu n'otu n'aha jizọs amen isiokwu anyị n'ụbọchị nke taa sị ige ntị na-eweta ngozi, ige ntị na-eweta ngozi ma ihe ọgụ anyị n'ụbọchị taa nke a ga-atọrọ uche n'ime ya dị na Genesis chapter 12 verse 1 and 2 Genesis 12 1 and 2 ka anyị hụdata isi kpere onye nwaanyị onye nwaanyị na ntụgharị uche nke ụbọchị taa wee ka mmụọ binyere anyị iduzi anyị ka anyị nwee ike ịma ngọzi nke dị n'ige gị ntị mgbe ị gosiri anyị nke a kwee ka anyị nwee ike ijiche n'ime ya n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen jenesis 12 2 na-asị otu a jehova wee sị ebram si n'ala gị sikwa n'ụmụnna gị sikwa n'ụlọ nna gị jee nke gị rue ala ahụ nke m ga-emekwa ka ịhụ ya anya m ga-emekwa gị ka ịghọ mba ukwuu m ga-agọzikwa gị mee ka aha gị dị ukwuu gị bụrụkwa ngọzi ebe a na-akpọbatara anyị onye a na-akpọ ebraham ma mbụla mba akwụkwọ nsọ si na aha ya bụ ebraham ebraham bụ onye n'okwu chineke Abraham bụ onye na dịka chineke si chọọ mebe a na anya kịtara nsị na ọgbọ nke ebraham domere ihe chineke na-achọ iji nwee ike ịnyakịtara gị gị onye na-ege m ntị n'oge awa na ịdị mmadụ ige Chineke ntị mgbe anyị na-ege Chineke ntị ọ na-ewetara anyị ngọzi ọ na-eme ka Chineke chọọ ka anyị na ya soro Jekọb ma otu ihe na anyị hụ mma n'ihe ọmụnkụ ụbọchị taa bụ na mgbe ọbụla ị họrọ igere Chineke ntị mgbe ọbụla ị họrọ iji ije n'ụzọ nke Chineke Chineke ga-ezi gị ụzọ nke ị ga-eji ije n'ime ya otu a ka o si dịrị Abraham chineke si ya ma o n'ala ya pụa ma sikwa n'etiti ụmụnna ya pụa sikwa n'ụlọ nna ya pụa jee ebe a ga-eme ka ọ hụ ya anya mee n'anya ụbọchị taa anyị nwere ike nọ n'ezinụlọ anyị anyị nwere ike nọ n'etiti ụmụnna anyị olee ụzọ anyị ga-esi n'ọnọdụ dị a pụa ọ bụ iso na mmekọrịta ndị ya na chineke na-enwe otu olu nke ndị gbara anyị gburugburu si n'ime ya pụọ n'ihi na ezinụlọ Abraham ha bụ ndị na-ekpere arụsị ha bụ ndị na-eji mmadụ achụ àjà ha bụ ndị na-enwe arụ ala nle dị iche iche ma ebe a na-egosikwa n'otu aka sị na onye nke chineke ekwesịghị ibi n'etiti ebe merụrụ emerụ n'ebe na na-asọpụrụ chineke n'ozuzu oke n'ọnọdụ ka ebraham nwee ike ifezu chineke n'ozuzu oke chineke si ya pụọ ka ọ ghara inwe ihe mgbagwoju anya ka ọ ghara inwe ihe ga-eme ya laghachi azụ ma akwụkwọ nsọ gbara amasị na ebraham gere ntị mgbe o ji gee ntị pụọ chineke sị aga m eme gị ka ị ghọọ mba ukwu ọ bụ ọchọ chineke ime ka anyị bụrụ ndị ukwuu onye na-ege chineke ntị na bụ onye ukwuu chineke mee ka abraham bụrụ onye kwere nkwa ebe mba ukwuu ma site n'ike ntị nke abraham pụọ n'etiti ụmụnna ya ga ebe chineke kenyere ya oke ebe mba ukwuu abraham bilije ma nkwa chineke mezuru n'ebe ọ nọ ndị izrel anyị na-anọ taa bụ agbụrụ nke abraham ọmụmụ ya chineke mere mba ukwuu n'ihi na o ntị ya sị m ga-agọzikwa gị meekwa ka aha gị dị ukwuu chineke gọziri abraham n'ebe ọ dị ukwuu gọzie ya na akụ gọzie na ihe nweta otu a ọ na-anyapịtakwara m na gị taa si ọ bụrụ anyị gee okwu chineke ntị na anyị ga-abụ ndị a gọziri agọzi anyị ga-abụ ndị a ga-eme ka anyị bụrụ ndị ukwuu ọ bụrụ anyị were kwonye iji maa atụ josef dịka okorobịa n'ala ijipt gere chineke ntị ji ije n'okpuru nke chineke ọ bụ eziokwu si na mmalite ya na ọ ahụhụ ma n'ihi nọgidesi ike ya chineke mere ka ọ bụrụ onye ukwuu na mba ndị ọzọ mụ na abụọ n'otu aka chineke pụrụ imezu nkwado otu a n'ime ndụ anyị ọ bụrụ gị ige chineke ntị mee ihe chineke na-achọ ndụ nke ebraham kwesịrị bụ ihe atụ nye mụ na gị anyị mee nne ya chineke ga-eme ka m mbụ mba ukwuu ọ bụ eziokwu sị na otu mmadụ enweghị ike bụ mba dịka naijiria ọmụmụ gị chineke ga-agọzi nwe dịka ọ gọziri ọmụmụ nke ebraham n'ebe nle ọmụmụ ebraham amụsa n'ebe dum ụwa sọtụrụ otu a ka ọmụmụ gị ga-amụsa n'elu ụwa dum n'ihi na ịbụ onye gere chineke ntị chineke ga-eme ka aha gị dị ukwuu taa ihe anyị ji na-akpọta aha ebraham bụ na ebraham gere okwu chineke ntị anyị ga-ekwe chineke ntị na ọgbọ anyị nọ n'ime ya chineke ga-eme ka aha anyị dị ukwuu n'ezi omume na abụghị n'ihe ọjọọ ọ ga-eme ka anyị bụrụ ngọzi nye ndị gbara anyị gburugburu chineke ga-enye gị akụ nke bụ ngọzi ọ ga-enye gị ndụ nke bụ ngọzi ya eme ndị dum nọ gị gburugburu ga-abụ ngọzi nye gị n'otu aka so ka mụ na gị nwee ike ige Chineke ntị na ngọzi dị n'ige okwu Chineke ntị ka mụ na gị na-eme otu a na-ejegharị n'ige ntị nke okwu onye nwe anyị amaara m ka ọ masị na ngọzi a nke Chineke gọziri Abraham na ọ ga-agọzi gị gọziekwa mụwa n'otu aka a na gị n'oge awa ka ị nwee mkpebi ige Chineke ntị ka mkpebi ije ije na iwu na ụkpụrụ nke onye nwe ime n'otu ahụ ọ ga-adịrị gị na mma ọ ga-adịrị ọmụmụ gị na mma dịrị ezinụlọ niile na mma okwu chineke ewee zuo oke ngọzi chineke ewee zuo oke n'ihi na oziaka nke chineke na-eji ngọzi abịa ka ngọzi a soo gị ụbọchị niile nke ndụ gị n'aha jizọs Emen. ka ikpere onye nwe chineke anyị m na-agba ọchịchị anyị ige gị ntị ma ihe a na-arịọ bụ nyere anyị aka ka anyị gee gị ntị otu ngọzi ndị a dum nkwa nye Ebraham na otu ndị ọzọ ndị chere gozi na akwụkwọ nsọ rutere wee ka ngọzi ndị a rutakwanye onwe anyị aka na ọgbọ nke a ka anyị tụtara n'ime ya otu ngọzi a ga-esikwa otu abara ndị ọzọ n'otu aka n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka si na-abịara unu Adventist World Radio ka si na-abịara unu anyị ekelela onye nyere anyị ozi ọma nke site n'ime akwụkwọ nsọ onye mgbasa ozi Josaya anyị na-asị ka Chineke gbaa gị na ozi ọma nke ị anyị taa na-echekwutara onye ọma na-ege ntị na nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja, Lagos, Nigeria. Adventist World Radio PMB 21244 Ikeja, Lagos, Nigeria ma ọ bụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na 070 7224, 070 63 637224 gbalịa detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo com ma at gmail dot com at gmail dot chekụtakwana nwere ike ige oziziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo otu aka ka anyị jikwa na-ekele ndị nyere anyị abụọ ma nke taa anyị na-asị ka Chineke gbaa unu ume ka anyị hụ na ya Chineke bara unu ụba n'ihe ọbụla bụla nkunu na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye ọma na-ege ntị chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo